Foreign Service Institute, Ibo Basic Course, Unit 14, Dialogue for Listening. ịrụ anaghị ee anyaghị dị ihe a ee ọgọ nwanyị ahụ ọ dịkwaghị ee ọ m n'ọrụ were nwayọọ medu m hụrụ gị ya agụla ọrụ ole m ga-eru gị ugbu a ihe emechaa ma akọrọ gị ole ma ọwụ echi ka echikele abịa abịa echike ọ dị mma Dialogue for practice with build-ups. anaghị. Anya. anya ee anyaghị dị ihe a ee anyaghị dị ihe a ọgọ nwanyị ọgọ nwanyị ee ọgọ nwanyị ahụ ọ dịkwa gị Ee ọgọ m nwaanyị, ahụ ọ dịkwa gị? Ee ọ m nọ Ee ọ m nọ ọrụ. were nwayọ, were nwayọ, dum dum medum medum medum hụrụ gị ya agụla ọrụ medum hụrụ gị ya agụla ọrụ ole nga ịrụ gị ugbu a ole nga ịrụ gị ugbu a imecha imecha emecha emecha ịkọ ịkọ ịkọrọ ịkọrọ gị yọ emecha ma akọrọ gị gị yọ emecha ma akọrọ gị olee ma ọ olee ma ọ echi echi ịka ịka ikechi na-abịa abịa ikechi na-abịa abịa ee chike ọ dị mma ọ dị mma Dialogue for practice without build-ups. Ịnụ anaghị. Ịnụ anaghị. Ee, anyaghị dị ihe a. ee anya gị dị ihe a ee ọgọ nwanyị ahụ ọ dịkwa gị ee ọgọ nwanyị ahụ ọ dịkwa gị ee ọ m n'ọrụ ee ọ m n'ọrụ were nwayọọ were nwayọ medu hụrụ gị ya agụla ọrụ ole nga ịrụ gị ugbu a medu hụrụ gị ya agụla ọrụ ole gị ugbu a ihe emechaa ma akọrọ gị ihe emechaa ma akọrọ gị olee ma ọwụ olee ma ọwụ echi echi ikechi abịa abịa abịa abịa ee chike ee chike ọ dị mma ọ dị mma Dialogue for comprehension. ịnụ anaghị ee anya dị ihe a ee ọgọ nwanyị ahụ ọ ee ọ m n'ọrụ were nwayọọ medu m hụrụ gị ya agụla ọrụ ole m ga gị ugbu a ihe mechaa ma akọrọ gị olee ma ọ echi ka echi kele abịa abịa echike ọ dị mma Drill 14.1 Potential Clauses. Gị aga m ịṅụ mmiri. chikwe chikwe aga m ịṅụ mmiri ịga aba chikwe aga m ịga aba ya bịa ya bịa aga m ịga aba ya ya bịa oge ị ga-aba iwetara m ego ya bịa ga iwetara m ego ha kwe ha kwe ga iwetara m ego ala. ha kwa oge ịla ala ya wurula ehi ya wurula ehi oge ịla ala aga m inye shi na adọ ya wurula ehi aga m inye shi na adọ ego dịrị ego dịrị aga m inye chi na atọ anyị ga-ịzụ nri ego dịrị anyị ga-ịzụ nri mụ ego dịrị aga m ịzụ nri nyeghede ego dịrị aga m inyeghede ka ihe m ji ka ihe m ji aga m inyeghede ụgwọ gịnị m ji aga m ịkwụ ụgwọ gị rụchaa ọrụ gị rụchaa ọrụ aga m ịkwụ ụgwọ ego dịrị ego dịrị aga m ịkwụ ụgwọ ha ego dịrị aga m ịkwụ ha ụgwọ ha bịa skuul ha bịa skuul aga m ịkwụ ha ụgwọ agaghị ịmụta ihe ha bịa skuul agaghị ịmụta ihe nwankwọ bịa skuul nwankwọ bịa skuul agaghị ịmụta ihe ọ ga-esa ahụ nwakwọ bịa skuul ọ ga-esa ahụ mmiri dịrị mmiri dịrị ọ ga-esa ahụ ya chọọ ya chọọ gị ịsa ahụ ịhụ dọkịta ya chọọ gị ịhụ dọkịta gị nọ n'uyo gị nọ n'uyo ọ ga-ịhụ dọkịta Part B, the potential plus the imperative. pịọ skuul gaa ahịa ya yayọ skul gaa ahịa ya je hụ dọkịta yayọ skul ya je hụ dọkịta iru ya ru skul ya jee hụ dọkịta ịbịa ya bịa skuul ya je hụ dọkịta jee ya bịa skul jee hụ dọkịta gị gị bịa skul jee hụ dọkịta iru Gịrị skul jee hụ dọkịta

mụtakwa ihe jọkuru skuul mụtakwa ihe nga aha njọkuru nga aha mụtakwa ihe chiweri njọkụrụ nga aha shiweri gị chọdị ya gị chọdị bịa hụ m bịa hụ m gịga gịga ịga bịa hụ m zụta anụ ịga zụta anụ ha dịrị atọ ha dịrị atọ zụta anụ weta otu hadịrị atọ weta otu gị nwee ike gị nwee ike weta otu were otu gị nwee ike were otu ya wụrụ ọkụ ya wụrụ njọkụ were otu mee ngwa ngwa ya wụrụ njọkụ mee ngwa ngwa gị chọ ịga Gichi ga-eme ngwa ngwa. Weta ego weta ego gị.